Jọn nke mbụ isi nke abụọ ụmụntakịrị m ihe ndị a ka m na-edegara unu n'akwụkwọ ka unu wee ghara imehie ọ bụrụkwa na onye ọbụla emehie anyị nwere otu onye na-ekwu ọnụ anyị n'ebe nna anyị nọ ya bụ Jisọs Kraịst bụ onye ezi omume ya onwe ya bụkwa ihe ịjụrụ Chineke obi banyere mmehie niile anyị ma ọ bụghị ihe ịjụrụ ya obi banyere naanị mmehie nke anyị onwe anyị kama ọ bụkwa ihe ịjụrụ ya obi banyere mmehie nke ụwa dum n'ime nke a ka anyị makwara na anyị amawo ya ma ọ bụrụ na anyị edebe ihe niile o nyere n'iwu onye na-asị amawo m ya ma ọ dịghị edebe ihe niile o nyere n'iwu ọ bụ onye ụgha eziokwu adịghịkwa n'ime onye ahụ ma onye ọbụla nke na-edebe okwu ya ọ bụ n'ime onye ahụ ka e meworo ka ịhụnanya Chineke zuo oke n'ezie n'ime nke a ka ị maara na ị nọ n'ime ya onye na-asị na ọ na-anọgide n'ime ya o ji ụgwọ ka ya onwe ya na-ejegharịkwa dịka ya onwe ya jegharịrị ndị m hụrụ n'anya ọ dịghị ihe ọhụụ e nyere n'iwu ka m na-edegara unu kama ihe ochie e nyere n'iwu nke unu nwere site na mbụ ihe ochie ahụ e nyere n'iwu bụ okwu ahụ nke unu nụrụ ọzọ ihe ọhụụ e nyere n'iwu ka m na-edegara unu ya bụ ihe nke bụ eziokwu n'ime ya na n'ime unu n'ihi na ọchịchịrị ahụ na-agabiga ezi ihe ahụ na-amụkwa ugbu a onye na-asị na ya nọ n'ihi ahụ ma ọ na-akpọ nwa nna ya asị ọ na-anọ n'ọchịchịrị ahụ ruo ugbu a onye na-ahụ nwanna ya n'anya na-anọgide n'ihi ahụ ọ dịghị ihe na-eme ka mmadụ ma n'ọnya dị n'ime ya ma onye na-akpọ nwanna ya asị nọ n'ọchịchịrị ahụ na-ejegharịkwa n'ime ọchịchịrị ahụ ọ mataghịkwa ebe ọ na-aga n'ihi na ọchịchịrị ahụ mere ka anya ya kpuo isi ụmụntakịrị m ana m edegara unu akwụkwọ n'ihi na agbaghaworo unu mmehie unu n'ihi aha ya ndị bụ nna ana m edegara unu akwụkwọ n'ihi na unu amawo onye ahụ nke dị site na mbụ ụmụ okorobịa ana m edegara unu akwụkwọ n'ihi na unu emeriwo ajọ onye ahụ ụmụntakịrị m edegara m unu akwụkwọ n'ihi na unu amawo nna anyị ndị bụ nna edegara m unu akwụkwọ n'ihi na unu amawo onye ahụ nke dị site na mbụ ụmụ okorobịa edegara m unu akwụkwọ n'ihi na unu dị ike okwu Chineke na-anọgidekwa n'ime unu unu emeriwokwa ajọ onye ahụ unu ahụla ụwa ma ọ bụ ihe nke dị n'ụwa n'anya ọ bụrụ na onye ọbụla ahụ ụwa n'anya ịhụnanya nke nna anyị adịghị n'ime ya n'ihi na ihe niile nke dị n'ụwa bụ agụụ ihe ọjọọ nke anụ arụ na agụụ ihe ọjọọ nke anya na oke okwu nke ibi obi esiteghị na nna anyị kama o sitere n'ụwa ụwa na-agabigakwa ya na agụụ ihe ọjọọ ya ma onye na-eme ihe Chineke na-achọ na-anọgide ruo mgbe ebighị ebi ụmụntakịrị m ọ bụ oge awa ikpeazụ dịka unu nụkwara na otu onye nke na-emegide kraịst na-abịa ọbụna ugbu a ọtụtụ ndị na-emegide kraịst apụtawo nke anyị sitere na ya mara na ọ bụ oge awa ikpeazụ ha siri n'etiti anyị pụa, ma ha abụghị ndị nke anyị n'ihi na a sị na ha bụ ndị nke anyị ha ga-anọgideworị n'etiti anyị ma ha pụrụ ka e wee mee ka ha pụta ìhè na ha niile bụ ndị na-abụghị ndị nke anyị unu onwe unu nwekwara otite mmanụ site n'onye nsọ ahụ unu matakwara ihe niile ọ bụghị n'ihi na unu amataghị eziokwu ahụ ka m na-edegara unu akwụkwọ kama ọ bụ n'ihi na unu matara ya ọ bụkwa n'ihi na ọ dịghị ụgha ọbụla si n'ezi okwu ahụ pụta onye bụ onye ụgha ahụ ma ọ bụ onye na-agọsị na Jizọs abụghị Kraịst ahụ onye na-agọnarị nna anyị na ọkpara ya onye a bụ onye ahụ na-emegide Kraịst onye ọ bụla nke na-agọnarị ọkpara ahụ o nweghịkwa nna ahụ onye na-ekwupụta ọkpara ahụ o nwekwara nna ahụ ma unu onwe unu ka ihe ahụ unu nụrụ site na mbụ dịgide n'ime unu ọ bụrụ na ihe ahụ unu nụrụ site na mbụ adịgide n'ime unu unu onwe unu ga-anọgidekwa n'ime ọkpara ahụ nọgidekwa n'ime nna ya nke a bụkwa nkwa ahụ nke ya onwe ya kwere anyị bụ ndụ ahụ nke bụ ndụ ebighị ebi ihe ndị a ka m degara unu n'akwụkwọ banyere ndị na-eduhie unu unu onwe unu kwa otite mmanụ ahụ nke unu natara n'aka ya na-adịgide n'ime unu ọ dịkwa unu mkpa ka onye ọbụla zi unu ihe kama dịka otite mmanụ ya na-ezi unu ihe banyere ihe niile dịka ọ bụkwa ezie na-abụghịkwa okwu ụgha dịka o zikwara unu na-anọgidenụ n'ime ya ụmụntakịrị m na-anọgidekwanụ n'ime ya ugbu a ka ọ ga-abụ ma ọ bụrụ na a ga-eme ka ọ pụta ìhè ka anyị wee nwee nkwuwa okwu gharakwa iwere ihere pụọ n'iru ya na ọbịbịa ya ọ bụrụ na unu matara na ọ bụ onye ezi omume unu maara na onye ọbụla nke na-eme ezi omume bụkwa onye amụworo site na ya